AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke a bụ okwu nke kraịst ka udo nke onye nwe anyị dịkwasị ụlọ anyị dị iche iche mkpụrụ obi anyị dị iche iche dị ka anyị na-agba mbọ na-agba ọsọ ka anyị na chineke dị na ezi mma n'ụbọchị taa anyị na-anabatakwa anyị onwe anyị n'iru jehova n'ihi na anyị bụ ọbịa onye nwe anyị kpọrọ anyị oku ka anyị na-anabụ na-erurịta ụka ka anyị bịa na nrụrịta ụka nke ụbọchị nke taa asị m ka amara nke onye nwaanyị bara anyị ụba tutu anyị gaa n'iru ka anyị rịọ ike onye nwaanyị ọ bụbụ onye na-enye anyị ike ọ bụbụ onye anyị na-atụkwasị obi ọbịbịa anyị n'iru bụ ịchọta ihe zuru oke n'ihi na ọ bụ n'aka gị ka ihe niile nke dị mma ga-esi abịa mee ka ncha anyị hụrụ oghe ịna okwu gị n'ihi na ọ bụ okwu ndụ okwu ọganiru okwu dị mma ka anyị ga-eji zọ mkpụrụ obi anyị pụọ na ụta niile dị iche iche mee nke a nara ekele na jizọs bụ onye anyị isiokwu anyị taa dịka anyị na-akpọkọ ndị anyị ka ha gee ntị n'okwu jehova ka ha mee ihe jehova kwuru ka ha chọọ ndụ n'ime ebe ndụ zuru oke dị isiokwu anyị taa bụ na kraịst na ọnwụ ya n'elu obe wetara anyị ndụ ọnwụ nke kraịst wetara anyị ndụ na ntụziaka nke onye nwanyị. site n'ọnụ okenye james n'isi nke mbụ na nke iri na asaa ọ sị na ezu ihe niile si n'eluigwe n'ebe jehova nọbịa ndụ bụ ezi ihe onye nwe ndụ nye anyị ndụ a mbụ kraịst ọ bụ na kraịst abịaghị were ndụ ya chụọ àjà nwụọ n'ihe anyị si na ọ gwụsịwo ndụ a nke anyị dị taa anyị agaghị adị ya ka anyị na-adị ndụ a anyị ga-ama ebe ndụ a bịa na enweghị ebe ọzọ ndụ a bịa na-abụghị n'ebe kraịst nọ na ndụ a sitere n'ọnwụ a nke ọ nwụrụ n'enobe ube ndị a ka a mara ya ụtarị nke a pịara ya mmanya gbara ụka nke e nyere ya mmadụ pụrụ iche echiche chegharịa mgbe ndị mmadụ na-aṅụ mmanya dị ike a na-egosi na ihe a ha na-aṅụ dị ike mgbe mmadụ na-eje n'ebe ogwu dị ogwu akpọ ya ọ na-egosi na ihe ahụ kpọrọ ya na-egbu ya mgbu mmadụ nọ n'ọnọdụ nke na onwereghị onwe ya ọ na-egosi na ya nọ na mwute ihe ndị a ka onye nwanyị nwụrụ wee nye ohere nke nnapụta nye mmadụ site na kraịst jizọs oru ọkpara nke a mụrụ naanị ya ama m na ọ dịghị ịhụnanya nke mmadụ ga-anwụ taa nye nwa ya maọbụ nke mbụ maọbụ nke abụọ maọbụ nke ịtọ ọnwụ abịa ya sị mba ka ya e nwụchite ọnwụ a ka nwa dị ndụ ọ gaghị eme ya ọ gaghị eme ya mana god chineke mere site na kraịst nye anyị ndụ ya mere ọ bụ na ọnwụ nke kraịst nwụrụ n'elu obe wetara anyị ndụ anyị were ihe ọgụ anyị n'akwụkwọ jọn nke mbụ n'isi nke nọ na amaokwu nke iri na ọnwụ nke kraịst nwụrụ n'elu obe wetara anyị ndụ ọ bụ ebe a ka ndụ zuru oke dị o nweghị ebe ọzọ ndụ zuru oke dị anyị agaghị aga n'ahịa zụta ndụ a apụghị gote ya egota ịhụnanya nke kraịst rudere ya nwụọ ọnwụ n'elu obe ka anyị nwee ike nwee ndụ ọbụna nwebiga ya oke n'ihi na akwụkwọ nsọ si na kraịst nyere bịara nwụọ ka anyị dị ndụ ka anyị nwee ndụ ọbụna nwebiga ya oke jọn na-eme ka anyị mata na jọn nke mbụ n'isi nke nọ na okwu nke iri ebe a na-enye anyị ntụziaka na ọ bụ site n'ọnwụ nke kraịst na ọ bụ site n'ịhụnanya nke kraịst nwụrụ anyị mere ka ọ nwụọ ọnwụ n'elu obe ọ bụ site n'ịhụnanya nke god chineke nwụrụ anyị mere ya ezute ọkpara nke ọ mụrụ naanị ya ọnwụ kraịst bụ ka ọ gbaghara anyị mmehie ego n'ebe ahụ anyị ji aga na amaokwu nke iri na otu onye nwanyị ndị enyi m nke a bụ ka anyị mata ịhụnanya nke chineke nke ọ nwụrụ n'ebe anyị nọ na otu a ka anyị ga-ahụkwa mmadụ ibe anyị n'anya ọ dịghị mmadụ ọbụla ọzọ nke pụrụ ịhụ chineke anyị na-abụ n'isite na ịhụnanya nke anyị hụrụ mmadụ ibe anyị n'ihi na chineke na-ebi ndụ n'etiti anyị ka anyị wee hụ n'anya ka ịhụnanya anyị zuokwa oke nke a bụ ntụziaka nke jehova o nweghị mmadụ nke pụrụ ịdị ndụ n'elu ụwa ọ dịghị ọnụ ego nke mmadụ pụrụ iji gbata ndụ chineke nyere ya site na kraịst kraịst wee bịa nwụọ ọnwụ rube isi kwenyere na mmadụ nke ekere eke nke na-adaghị agwa onu na ọbụla naanị n'ịhụnanya ka a ga-eji azọpụta ya otu a ka anyị onwe anyị ga-ahụ mmadụ ibe anyị n'anya otu a ka anyị ga-achọ ịdị mma nke mmadụ ibe anyị otu a ka anyị ga-achọ ịdị mma nke zuru oke ọ bụghị ịhụnanya nke na-ezughị oke ọtụtụ oge anyị na-ekwu okwu maka ịhụnanya ahụrụ m gị n'anya ahụrụ m gị n'anya mana mgbe ọlụ nke ịhụnanya pụtara ihe anyị ahụnanya ahụ gị n'anya mana ọ bụ site n'ịhụnanya nke chineke site na kraịst ka anyị ga-eji mara n'ezie na onye nwe anyị hụrụ anyị n'anya onye tụpụrụ ndị ya n'ihi mmehie nke mmadụ nke ya onwe ya na-enweghị mmehie bụla ịhụnanya nke onye nwaanyị dị mkpa n'ime anyị anyị gụọ na akwụkwọ luk isi iri abụọ na abụọ n'amaokwu nke iri anọ na abụọ Matthew 27 iri abụọ na asaa n'amaokwu nke iri anọ na isii Matthew isi iri abụọ na anọ n'amaokwu nke iri asatọ iri abụọ na asaa ruo na iri atọ na iteghete ị ga-ahụ nkọwapụta ịhụnanya usoro nke ịhụnanya mana ebe anyị na-atụkwasị ịhụnanya ka kraịst kpọrọ anyị gaa mbụ na akwụkwọ nke kọrịntị nke mbụ n'isi nke iri na atọ ịhụnanya bara ụba ọ bụrụ na m ere arụ m ọ bụrụ na m ere ihe nketa m ọ bụrụ na m egwere ihe ọbụla nke m nwere zụọ ndị ogbenye ma m enweghị ịhụnanya ịhụnanya bara ụba ịbịa n'ime akwụkwọ ọzọ anyị nwere ike nweta ụzọ ịhụnanya dị nọ mana nke kraịst na-atụkwasị obi na-enye anyị ntụziaka n'ọbụ ịhụnanya nke anyị na-aghaghị igosi bụ nke a na-akpọ agapelọ bụ nke ahụ nke kraịst nwere wee hụ anyị n'anya akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ịhụnanya anaghị agụ ihe nke aka ya naanị ọ naghị achọ ihe nke aka ya naanị ịhụnanya nke zuru oke anaghị afụli elu ịhụnanya anaghị egosi na ya bụ nke a kama ịhụnanya na-ewedata onwe ya n'ala ebe anyị hụrụ ịhụnanya nke zuru oke bụ na kraịst jizọs ọtụtụ oge taa ịhụnanya anyị na-afụli elu ịhụnanya anyị na-achọ ihe nke anya onwe anyị chọrọ ọ bụrụ onye na-aga n'ogbe ọ gabiga ogwe gbajie ndị ọzọ na-abịanụ adanye na osimiri ọgbasa ya nke a abụghị ịhụnanya nke kraịst na-ekwu okwu ya ịhụnanya nke kraịst na-ekwu okwu ya abụghị ịhụnanya nke nye m were ọ bụ ịhụnanya nke na-enweghị ihe ọ bụla nke a n'ime ọnwụ kraịst nwụrụ bụ ka anyị wee nwee ịhụnanya n'ime ezinụlọ anyị imela onye okenye emeka ngozi aja na ndụmọdụ nke ezinụlọ nke nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke na ogologo ndụ anyị na-arịọ ka chineke were ogologo ndụ chụọ gị na ezinụlọ gị mma na ahụike n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ị nwere ike krai anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a na-erute anyị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ige oziọma nketa ọ bụrụ na ị na-achọ onye gị na ị ga-amụ akwụkwọ nsọ ka ị wee ghọta ihe onye mgbasa ozi kwuru ma ọ bụ gee abụọma ọma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi Una Day Adventist Church Choir ụmụọcha unu emeela na-echekwutara anyị na chukwu dị mma n'ezie chukwu dị mma anyị na-arịọ ka mma Chineke baru n'ụba n'aha Jizọs amen gị na ekentị ntị mara na nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 ezi enyi m na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị Chineke gọzie gị ma meekwa ka amara ya bara gị ụba ekele dịrị Chineke n'ihi onye kwela anyị ohere ọzọ ịnụ okwu ya okwu na-agba anyị ume nke na-eduzikwa anyị ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe onye dị nsọ onye obi ebere imeela n'ihi ndụ na ahụike nke ị nyere anyị imeela n'ihi mmehie na-agazi agazi nke ị na-agbaghakwara anyị mere anyị ebere n'ihi aha gị n'oge nke a anyị na-ege ịnụ okwu gị Chineke anyị nye anyị nghọta ma mee ka anyị bie ndụ dị ka ị na-achọ n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Pita nke mbụ isi atọ amaokwu nke anọ akwụkwọ Pita nke mbụ isi atọ amaokwu nke anọ kama ka ọ bụrụ mmadụ zoro ezo nke mkpụrụ obi na uwe na-apụghị imebi nke bụ mmụọ dị nwayọọ dịkwa udo nke dị oke ọnụ ahịa n'anya Chineke isiokwu anyị n'oge nke a bụ iji ngwa ma ọ bụ ejiji iji ngwa ma ọ bụ ejiji anyị ile anya n'ihe anyị na-ahụ n'ụbọchị taa ọgbaghara dị n'ime ndụ mmadụ n'ebe ihe a na-eyi eyi dị anyị gụọ ahịrị akwụkwọ nsọ ebe a dịka Pita dere ya ọ ga-akpọrọ akọ na uche anyị gaa na obidoghị dị taa n'ime iji ngwa ma ọ bụ ejiji o bidoghị taa ebe anyị si were ihe ọgụ ka akwụkwọ nsọ ọ bụrụ na anyị gụrụ amaokwu nke mbụ ya Pita si otu ahụ ndị bụ nwunye na-edonu onwe unu n'okpuru dị nke aka unu ka ọbụna a sị na ụfọdụ ekwenyeghị okwu Chineke ka e site n'ibi obi nwunye ha rite ha n'uru n'ebe a na-ekwesịghị okwu gịnị ka Pita na-ekwu ebe a anyị bịala anya na ndụ anyị na-ebi ọtụtụ mgbe ọtụtụ mgbakesi na-adị n'etiti di na nwanyị ọka nke ndị lụrụ ọhụụ anyị ajụọ onwe anyị gịnị na-eme gịnị na-eme onye nwanyị gịnị na-eme onye nwoke gịnị na-eme mgbe ụfọ ihe na-eme abụghị ibi ndụ nke eziokwu bụ ezi omume ụfọdụ mgbe ihe na-ebute nsogbu dị na nwaanyị bụ iji ngwa ojiji ka eyie nke a ka eyie nke ọzọ ka ete nke a ka ete nke ọzọ Pita si anyị ka ngwa anyị ga na-eji ghara ịbụ naanị nke ahụ na-ama anya mma N'ezi ojiji ngwa ka mkpa n'ime ndụ onye ọbụla kwere ekwe kpọrọ onwe ya nwa chineke bụ ndụ nke ime mmụọ gị nke na-egosipụta na ndụ ị na-ebi ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị dịka Pita sị ka esi na ndụ nwaanyị lụrụ nwoke na-amaghị Jizọs rite ya n'uru otu aka ahụ ka ọ dị isi na ndụ nwoke lụrụ nwaanyị na-amaghị Jizọs rite nwaanyị ahụ n'uru ọtụtụ mgbe n'ime ndụ anyị ihe na-aka igbu oge anyị ma nwoke ma nwaanyị ọ bụghị ịjụ onwe anyị si olee ụdịrị ndụ m na-ebi dịka nwa Chineke olee ụdịrị ndụ m ndụ nke ime mmụọ m ndụ ihe m kwere ọ na-egosipụta onye hụrụ m onye nụrụ okwu ọnụ m onye lere m anya ọ ga-akpọ m nwa Chineke eziokwu were anya n'ụbọchị taa bụ ọtụtụ ndị mmadụ na-azụ ụmụ Chineke n'ọnụ n'ihi ile ha anya na ojiji ngwa ị gaghị ịmasị na onye a ọ bụ nwanyị onye ụkọchukwu ị gaghị ịmasị na ọ bụ onye ụkọchukwu n'onwe ya ị gaghị ịmasị na ọ bụ onye ogugo ya dị elu n'ime ikpere Chineke site na iji ngwa ya n'ihi iji ngwa emebiela ndụ nke ime mmụọ anyị mana Pita na-akpọrọ akọ na uche anyị ịlọgharị n'ihe nke a anyị na-elefe anya n'ihi ọ bụ ya na-eweta udo ọ bụ ya na-eweta ọṅụ ọ bụ ya na-eweta ọganihu otu ihe eziokwu anyị kwesịrị igwe onwe anyị bụ ọ dịghị ejiji ejiri eji na-adịgide n'oge nke anyị na ugbu a ụbọchị niile ihe ọhụụ ojiji ọhụụ ga-efụta ojiji ọhụụ na-afụta n'ọnwa niile n'izu niile n'afọ niile ọ bụrụ na ụgbọala a na-aba ọnwa iri n'ime afọ na-aga egwu agwụ a ga-ewefụta ụgbọala a ga-asị na ọ bụ ya bụ ụgbọala a ga-agba n'afọ nke na-aga ịbịa abịa nke fụtara na ụgbọala nke ewepụtara n'otu afọ gara aga oge ya agaala ihe niile gbasara ya agaala ị na-agba ya ị na-agbazi ihe ochie otu ahụ ka ọ dị na ngwa ndị na-arụ akwa ha arụfụta akwa taa echi ha arụfụta ọzọ nwanne echi ha arụfụta ọzọ dịka ha na-arụfụta ya ka ndị nke arụfụtara arụfụta na-abụ ihe ochie onye na-ejighị mmụọ ya aka onye chineke na-anọghị n'ime ya jide n'ihe ndị a ya na-achụ ihe ndị a niile dịka o si wee dị ihe ọ ga-edubara ya bụ ndọrọ ndọrọ nke ịla n'iyi mbibi n'ihi ya ka Pita ji wee kpọọ oku a anyị niile kwesịrị ilenye n'anya onye ntorobịa di nwanyị na nwaanyị alụrụ alụ nwoke na nwanyị anyị kwesịrị ilebara ya anya jụọ onwe anyị ihe niile m na-achọ ime ka ọ maa m mma tọọ m ụtọ ọ bụ iji ngwa ka ihe niile m na-achọ ime ka ọ tọọ m ụtọ ọ bụ ime ka okwu chineke pụta ìhè ọ fụtaghị na onye na-ekpere chineke na-eru unyi ọ fụtaghị na onye na-ekpere chineke anaghị ahazi onwe ya ọ bụghị eziokwu anyị na-akọta ihe anyị na-ekwu ebe a na ọ dị ihe dị iche na ịdị ọcha na mmadụ ịkwado onwe ya dịka o kwesịrị na mgbe mmadụ were ojiji ngwa nyara ihu ha ọ fụtara bụ na nwoke gị ido ezinụlọ ya agụ nwaanyị gị ido ezinụlọ ya agụ iji hụ na ọ zụtara ngwa ahụ ọ chọrọ iyi a na nwa a n'afọ ndụ ọ gbasaghị ya akwụkwọ nsọ kọchara ya ọ bụ ihe mere Pita ji sị ma nwoke ma nwaanyị ihe kwesịrị ị na-ahụ n'ime anyị bụ ndụ nke ime mmụọ anyị ndụ nke eziokwu ndụ nke mmụọ Chineke jupụtara n'ime ya ndụ nke onye hụrụ ya ga-asị ee onye a na-efe chineke n'ime mmụọ na eziokwu ndụ a ga-asị ịnaghị elekwa onye a anya ka amara chineke nọnyere anyị mgbe anyị na-anụ okwu ndị a ka chineke gbaa anyị ume ka anyị tinye ya n'ọlụ ka anyị kpee ekpere imela chineke anyị onye pụrụ ime ihe niile n'ihi ịkpọkwarala akọ na uche anyị bịa n'oge a gbasara ojiji anyị biko dịka ọ na-emegide anyị n'ụbọchị ndị a nye anyị ume na nghọta nyekwa anyị mmụọ gị iji merie ọwụwa nke a n'aha jizọs ndị ọma m ọvọma ma asaa unu emeela na ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke a na-enye m obi ụtọ ama m nọ na-enye gị obi ụtọ onye ọma na-ege ntị ma na-asị ozi ọma nke anyị nụrụ taa n'olu nwanne anyị nwoke onye mgbasa ozi chukwu na-enye arụkwe na-echekwutara anyị ka anyị gbalịa na-eji ojiji dị mma ma anyị nọ n'ụlọ ma anyị na-apụ apụ ma anyị na-aga ụka ebe ọ bụla anyị na-aga gbalịa jie ojiji ka mmadụ hụ gị ya enwe ike ikele chineke nke kere gị mara na n'ime ụwa anyị nọ n'ime ya ụfọdụ ndị mmadụ na-eji ojiji ilechaa ha anya anya mmiri akwa na-agba gị gị onye na-ege ntị gị nwa chineke okere kere na oyiyi ya gbalịa jie ojiji dị mma ojiji mana chineke hụ gị obi adị ya mma arịrịọ m ga-arịọ gị bụ mgbe ọbụla ị na-eji ojiji n'ime ụlọ gị jụọ onwe gị sị ọ bụrụ na chineke nọ n'akụkụ m obi ọ ga-adịkwa ya mma gbalịa ji ojiji ọma ị ga-ahụ na ngọzi chineke na ihe rịba ama ga-eme n'ime ndụ gị ga-enye gị obi aṅụrị ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a si na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com ma at gmail dot awrnigeria at gmail dọtcọm maọbụ gị gbalịa kọrọ anyị n'ekwentị na 070 63637224 070 7224 onye ọma na-ege ntị mara ka na ị nwere ike ige ozizi ọma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo gbalịa n'oziọma nke igere ka ị wee chigharịa ma chigharịa n'ime jizọs imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo